onye ukwu onye nta asị m ya dịrị nwoke mmadụ dịrị nwaanyị mma nke ọbụla ichiri zere ya <laughs> maka na oge eruo n'oge anyị ji eme mmọnwụ n'ụzọ pụrụ iche ebe a ka anyị na-eme mmọnwụ n'ụzọ pụrụ iche wee na-akwalite omenala Igbo maka na nke anyị bụ nke anyị nke ha bụrụ nke ha ọ bụrụ onye zọba nke ya ọ bụrụ ajọ mmadụ mba ọ bụghị ka ụwa dị ọ nke anyị ka anyị na-azọ ka nke anyị dịrị anyị ka ndị niile asara isi n'ala Igbo ka Chineke kere Igbo chi ndị Igbo chi ụmụ igbo biko biko biko do je nnatara anyị ụbụrụ niile a sapụrụ ụmụ igbo mere na ha jụrụ nke ha ha ejizi nke inyere ha wee kpọrọ ihe ọkwa gị bụ chikere ndị igbo kechara ndị igbo kee ha na anọ ọma wee were ihe niile eji enyere ndụ aka tinye n'ime ana igbo wee kechaa ihe niile ikere ihe ọbụla a tinyere na igbo mee nke ọma ọ bụrụ ugbo ka a na-akọ akọ eji n'ala ọkwa ịma na ọ na-eme nke ọma ime emechaa ya iwee ya ihe niile na ụdị nke anyị si na nke a bụ ji nke ndị Igbo na efi a bụ efi ndị Igbo na ewu a bụ ewu ndị Igbo pinyere anyị ọkụkọ Igbo wee ya anyị akwụkwọ nri ndị Igbo na-eri na-erisi ike ọ na-edobe ha na-eme ha ahụ ahụ a na-akwọ mụrụ na-adị mma chukwu kere igbo na ikechara igbo wee were aja ndị igbo wee mee ya aja ndị igbo wee maa mma nke ukwuu ndị nna nna ya wee lechaa ya wee si na aja a mara mma wee jiri akpụkpọ ụlọ wee na-alụ ụlọ ọkwa gị bụ chikere ndị igbo kere osisi ndị igbo wee lechaa ya wee jiri osisi wee mere efere tụọ ọkwa jiri efere wee na-eri nri ewee mechaa ha wee kpụgba ya n'ụzụ chukwu ikere ndị igbo osisi iyere ndị igbo ka ndị nna nna ji mechaa wee na-eme oche eme ihe dị iche iche ha tụrụ ikwe tụọ ihe niile eji enyere ndụ aka chukwu ikere ndị igbo kesie ndị igbo onye ndị igbo mmiri ọma mmiri si n'okwute wee na-agbapụta n'ala igbo ụfọdụ n'ala igbo na-akpọ ya ụmụ wee na-aṅụ ya ọ na-ede ahụ wee bụrụ osinachi chike chara ndị igbo wee mee na ndị igbo ajị ihe niile ikere egwu egwu ma ọlị ma ọlị ha ji ere ndụ aka maka na ịma na ịfụrụ ndị igbo n'anya nke ukwuu wee were ihe niile ha chọrọ dị n'ụwa amamihe na ihe niile a na-eri eri bụ nke ọma amamihe na mkpaakwụkwọ akwụkwọ na mgbọrọgwụ ka inyere ndị igbo ha ji wee were amamihe ahụ inyere ha wee jiri achọba ka a ga-esi wee na-egbochi nrịanrịa wee na-achụpụ nrịanrịa n'ala igbo hei chukwu asị m o ndị a nara anyị ụbụrụ biko jeenụ natara anyị ụbụrụ anyị anyị wa ndị ndị wegoro ụbụrụ ikere anyị wee na-eto gị wee na-efe gị iche anyị ndụ ya anyị ogologo ndụ na ahụ isi ike ka anyị jisie ike na akpọ nke anyị nke anyị wee na-eto gị nke ukwuu maka na ọ na-ewute na ụfọdụ kemgbe ha pụtara ụwa ha anaghị afụta ihe ọma n'ala Igbo mana ha bụ ndị Igbo ihe ha na-afụta bụ nke ndị mba ọzọ n'anya tata anyị ga na-ajụ ese wee na-ajụ gịnị na-eme ụfọdụ ndị isi ojii gịnị mere ha gịnị mere na ha eji ihe chukwu nyere ha na na ndị isi ojii wee kpọrọ ihe wee were ma kwee kee onwe ha agbụ bụ yi onwe ha nyefee n'aka ndị ji ha wee na-emere ohu ife atọ gbara ọkpụrụkpụ ka ji wee mere ndị isi ojii gbata ha n'ohu nke mbụ bụ okpukperechi mba ọzọ nke ọzọ bụ asụsụ ndị mba ọzọ nke ọzọ bụ nwanne o ma anọ ha ji ndọrọ ndọrọ ka ha si achibe ha wee kenne isi ojii agbụ ha ji agụmakwụkwọ ka ha si ebi ndụ ha agụmakwụkwọ omenala ha maka na ile anya ihe niile a na-agụ bụ ka ndị ọcha ji ebi ndụ ha na asị gị na ijere akwụkwọ ọ bụ ije mụta ka ndị ọcha ji ebi ndụ nke ha ọkwa ya bụ agụmakwụkwọ ịmụtasị anyị wee sụba asụsụ ha ha sị hei onye nke a na ọ kwụrụ akwụkwọ mana ndị Igbo ndị ma ihe ndị nna nna ha ma ihe mgbe ochie Chineke nwechara ihe niile wee were ka esi ebi ndụ na iwu wee dee ha n'obi ha mara ihe ọjọọ mara ihe ọma wee were ya wee na-eme nchọpụta dị iche iche nchọpụta dị iche iche ha mere bụ na ha chọpụtara nri anya na-erigodo nke mbụ nchọpụta dị iche ha mere bụ na ha chọpụtagoro mara na anyị were chi ukwu chi na-aza anyị ekpere chi dị ile ọ na-abụ onye mee njọ njọ o mere ọtaba afụfụ ya ozugbo ozugbo ihe a niile bụ iji gosi gị na chineke na ndị be anyị mara chi ha o wee bụrụ na ndị a ụfọdụ na-efe wee sị na ha na-efe chi ha na-efe chi ndị ọzọ na ihe ha na-achọ bụ ndị ha ga-eko ha fụchara afụmnanya chineke fụrụ anyị wee sizie n'ụzọ awụọ wee bịa na-anara anyị nke a nara ndị ụfọdụ ndị isi ojii ụbụrụ na-ene anyị ha na-eme ndị isi ojii enweghị ha ga-emegide efu ka ha si eme ha ịgwa gị nke bụ eziokwu nwa na ọ bụrụ na ị maghị mata na um, e, ụfọdụ n'ime ha imirikiti n'ime ha enweghị ihe eji ndị isi ojii wee kpọrọ nke bụ eziokwu ọ na-ewutekwa na ha na eme di ya wee na-akọ ndị isi ojii ọnụ si na enweghị ha bụ ndị isi ojii wee kwere mee ọ bụ sọsọ nke ha mere ka mma ha ewuo wee chefuo na chukwu ekego anyị wee kee ihe niile dị mma wee kee anyị na anaba anyị naenu ka ụfọdụ hapụrụ nri anyị na-eri ribe nke ndị mba ọzọ ụfọdụ hapụrụ asụsụ anyị sụgba nke ndị mba ọzọ ngwa n'ebe ha ji akọ anyị ọnụ na akụsi anyị ọnụ ike na anyị wepụrụ hapụrụ afa nna nna anyị ha bara anyị wee na-aza nke ha ọkwanụ otu a ka eji ama onye bụ ohu onye ya gbatara n'ohu maka na agbata onye ahụ n'ohu a na-agbanwe ihe niile gbasara onye ahụ ego na onye ahụ ego esoghị m na ndị ego maka na anaghị m eme omume ndị mba ọzọ ihe m na-eme omume bụ omume nna nna nna m ha na-eme a kwesịrị m na nke nna m ike kwesịa n'ala nna m ike ekwesịrị m na chikere igbo kwesie na ya ike ekwesịrị m na ka anyị si eme ekwesịrị m na ya ike ụfọdụ ejigoro aka ha wee nyefee onwe ha n'aka ndị ọcha wee kee onwe ha gbaa bụrụ ohu wee nye ha n'ihe niile maka ha si ekwu maka ha si eme ihe niile mana enweghị ha ji ejikwana kpọrọ na n'agbanyeghị ihe niile anyị na-eme odibo ka ị na-agbara ha ngwa ka m tụpe ga azụwa na ewo ndị obodo gbara ọkpụrụkpụ jere jesie na obodo ha ike wee jiri nke ha wee na-aya isi ugbu a ma ha ama ofu n'ime ha bụ obodo China ofu bụ obodo India ndị China jisiri ike wee jiri ka ha si dị na be ha wee jiri omenala ha wee chọpụta ihe niile ha na-eme wee mebezie ya ihe ya na-emezi wee bụrụ ịgba ee ha na ndị ọzọ anaghị ama ha aka maka na ha kwesịrị na nke ha ike ndị Amerịka ndị briten ha niile bụbu ndị bịara ebe a gbaa ndị isi ojii ohu mechia ugbuazi ndị China afụna na e, ndị isi ojii na-enweghị nke ha chịtara ha wawa egwu na-anabata geenụ ntị ka esi agba ndị mmadụ n'ohu a na-egoro mmadụ ego ndị isi ojii ego ọbụla ị chọrọ ịna ibi tupu ị na-ekwupụta ya China asa aka wee bunye gị ya ike ga-agbu ịma na onye ọbụla ji ụgwọ bụ okwu bịara onye ji ụgwọ ha bịa na wee na-agbaghachi na-achọkwa ike ndị isi ojii agba ọzọ ọkwa ịma na ha amụba n'asụsụ mana ihe o ji ewute ụfọdụ uche na ha fụrụ ha n'anya maka na ị na-eje ebe a na-ewere nke ha ndị na-eje ebe a mana ewe ka ha si ebi ndụ na ha ejighị ihe nke ha egwu egwu mmere na ọ na-abụ ịjụ onye ọbụla na-alụ ọrụ n'ụlọ ọrụ ndị China oge ụfọdụ ahụ ada afọ ya nke bụ eziokwu maka na enweghị ihe ejiri kpọrọ iru ihe a na-enweta na bunu a ka ha chọrọ anyị na-ekwu ọ bụrụ eziokwu ụfọdụ hapụrụ ihe niile ha bụ na be ha ọkara ha mma na ha jere maka na ndị nke ọzọ jisiri nke ha ike ha bịa n'otu ugbu a ndị na-azọzi ndị isi ojii ọzọkwa bụkwazi ndị China eji ego ihe niile wee na-abịa maka gịnị maka na ndị isi ojii hapụrụ nke ha ha hapụrụ chi ha hapụ ihe niile Chineke kere n'ime ha kee n'obodo ha wee weziri nke ndị mba ọzọ wee na-anya isi agwa m ụnụ na ndị ọzọ bụ ndị India ndị India jisiri omenala ha wee jisi ya obodo ha na-adị mma naa ya ya ọ bụ na ị naghị anụ na onye ọbụla o metụtara na ụfọdụ na-abụ isiwa aha ejebe na ndị a maka na ha debere eji amamihe na mgbọrọgwụ na ihe afọ na be ha wee na-alụ ọgwụ wee na be ha ụlọọgwụ ha wee dị mma ndị ọzọ wee na-eje n'obodo ha eje were ọgwụgwọ mana anyị were nke anyị ebe m na-eje bụ na anyị ihe anyị were kpọrọ ihe ọrịa coronavirus batara mechie mba ụwa niile dum onye ọbụla na-azụ isi ya ndị gboo ndị be anyị wee na-eti tata ama ka esi fụ gị n'anya na afụ gị n'anya ndị anyị na-asị na ndị ọcha afụrụ gị n'anya na afụrụ gị n'anya ị ga-ama ụfọdụ wee tie mkpụsị na mgbọrọgwụ na mkpa akwụkwọ dị na obodo anyị na ha nwere ike iji ya wee mee agwọ enwetaba onwe ha atụpụghị ha ọnụ otie na ha nwere ike ije were mkpa akwụkwọ na mgbọrọgwụ na a na-eme ya na gboo na egbe ka a si eme ihe a anaghị atụpụ ha ọnụ ihe a na-eche bụ ka ndị ọcha ụbịabeghị ya aka oge anyị e kụgidere wee na-ekwusi ike si mba si gbaanụ mbọ ka anyị fụ na anyị bịa yochaa ala anyị na ndị a na-ekwu ha si na tagodo ha ka enyochaa ya mara na ọ bụ eziokwu ha na-ege ntị mara na ndị ọchọ ga-asị ha ha jebe ndị isi ojii echegide chegide wee gụrụ na-agụzi mmadụ ole na ole wee na-enene maka na etibere nkwa ime ihe anyị ji eme ya bụ na ụzọ adịghịzi ha ga-ejijebe na mbe ndị ọcha onye ọbụla na-azụzi obodo ya ebe niile mechie awasizie ebe ha jegidegoro na ndị ọchọ ga-eweta nke ha ka ha ma nna gị n'anya anọ m na ha ebidogo na-enyocha ndị ji mgbọrọgwụ na mkpa akwụkwọ alụ ọgwụ dị iche iche n'ala anyị mara na enwe nke ga na-abụ eziokwu ga-agwọ ọrịa a na-ekwu maka ya maka na ha afụna nna ụzọ adịghịzi onye onye ọbụla na-achọgodo obodo ya maka na ihe a obodo niile onye ọbụla zọba isi ya ha chegide ndị isi ojii chegide ndị naijiria afọ ozi ebe a ga-esi akpọbazie ndị asị na ha ji gịnị mgbọrọgwụ a ka enebegana ha anya a nọ na-enebegoro ya na ihe dịka atọ n'ime ha ka a sigoro na ọ gafego agbata nke mbụ na-enyocha ihe anyị na-ekwu bụ na ya ewere ihe anyị ji nke na ya dị eji nke dị na be ihe na-eme na be maọbụ ihe chineke ji kee anyị maọbụ ihe oyihe chineke nyere anyị wee kpọrọ ihe ọkwa ya ka anyị na-ekwu taata gịwa kwere na chi ndị ọzọ na-efe onye ọcha si na na-efe chukwu mana anyị na-efe chineke n'ezie mere na ha si gị nekwa ka a ga-esi so ihe na-abatara ịgba isi akwara wee si mba ọ bụ ije na-akụ aka na-eme ume ngụ obodo niile zeta ihe niile zetara nọ na-achọ agbachi mbọ ike mechigodo be ha mechie ihe niile gbasara eh, iyi ebe a na-akwụ aka na ekpukpere godo ka a ka a ga-esi zọta isi ha maka na ha kwere na chineke na ebe niile mana gị zetara ezeta gbara isi akwara maka na ụbụrụ adịghịzi ezigbota ụbụrụ adịghị o wee na-ewute anyị na ụfọdụ ebe anyị adịghị echezi echiche ọfụma anyị na-eche echiche were ihe anyị were na be otu chukwu si ke anyị wee kpọrọ ihe ọ na-ewute nke ukwuu ihe anyị na-ekwu na anyị na-azọ nke anyị anyị kwuchie ya ike ndị nke ndị nke ọcha na-ekwuchi nke ha ike jiri ya kpa nganga jiri ya amacha dị ma ndị mmadụ na-enunu obodo ndị isi ojii ka ndị ọcha ji achị iwu na-achị ha bụ ihe na-achị anyị anyị chefuo na iwu ọdịnala anyị dịgboo Asụ anyị na bekee akpọrọ ya kọstọmarị lọọ. ọ bụ ya ka anyị ji achịba anyị na-achị gboo ihe dị na-achị n'ọgbọ n'ọgbọ n'ala Igbo onye mee ihe e site na kpee ya ikpe ụmụnna ekpe esite na ụmụnna wee na-ekpe wee ruo n'obodo ndị obodo ekpe ndị iji ya bụ ndị nze na ọzọ ndị tọkarịsịrị ọ bụ ha na-ekpe ikpe ndị kachasị tọọ ka esi tọọ ekpe ekpe ha kpere eji eziokwu ekpe n'oge ahụ ikpecha isi na ọ dị gị mma ijenụ na isi mmụọ na-eje nwụọ iyi ọ bụrụ na ị nafere efe gị anyị wee ka ịsachi e na be anyị a sịrị anyị na ihe ejike ndị isi ojii agbụ bụ ndọrọ ndọrọ ka esi efe chukwu na be ha nakwa asụsụ ha ihe a gbara ọkpụrụkpụ ka ejike ndị isi ojii agbụ ka ihe ohu nakwa ka esi agụ akwụkwọ ya bụ ka esi agụ omenala be ha omenala ndị ọcha ka ha si efe chukwu ha na ndọrọ ndọrọ ha ya bụ iwu be ha bụ ihe ejike ndị isi ojii agbụ mere na onye isi ojii ọbụla mee ihe ọbụla ọ na-eme megide megide ọ sị gị na ọ bụrụ otu a ka esi eme ya na ndị ọchị na-agwa ya na okwu otu a na-emere ya ọ dị mma na ka esi eme ya na-adụ ya ahụ bụ eh, omenala ọ sị gị mba enweghị ebe a na-eme ụdị ahụ ndị izikwuo ndị ụmụaka pụpụrụ ụfọdụ adịghị ewezi nsọpụrụ ndị aja egwusa omenala ndị ọcha si na ha gụrụ akwụkwọ gwụọ ka ha si ebi na be ha ha ahapụzie oke ya anyị e, oke kwụzie asị ya mechie ọnụ ọ bụrụ ihe na ọ dịghị n'iwu ndị ọcha ei ịfụnana n'ebe mmiri si gbaa n'opi kedu ka anyị ga-esi wee jiri ihe anyị were wee kpọrọ ihe mụta ihe ugbu a ndị mba ụwa na azọ nke ha ịfụ na ndị mba ụwa na-azọ nke ha mana anyị wakere aka na-echegoro ka ha zọta ka a anyị na ihe a dị mma tupu anyị ekwe ihe anyị na-ekwu bụ ka anyị ga-eji jiri ihe anyị were kpọrọ ihe ka chukwu si ka anyị agwana anyị na chukwu ketara ndị igbo kachasị n'ala igbo na ana anyị mara ma nke ukwu ihe niile anyị chọrọ ọdịnala igbo ndị gboo bidokwanụ wee na-eme wee na-aga tupu abịa wee bịa saa ndị gboo isi ụfọdụ n'ime hapụ ya e wee ndị nọ nika nika na ya agaghị ekwe emechaa wee dịrị ha mma chịkwa obodo ha ụfọdụ n'ime ha omenala a ka na-echi ha wee rute taa ijee n'obodo ụfọdụ mmiri eji mara obodo ha ụmụ aṅụchara wee dị ogologo ndụ si na ana bụ osinachi na-agbapụta si n'okwute ọ na-abụ ndị ọcha nyochasịa si na nke a na ọ dị mma ụfọdụ eji na mebisie ya ndị na-azacha ya azachachazi asị na ha na-agọ mmụọ na ha na-ekpere arụsị ndị bịara kewaa ha ndị asara icha asị na ha agaghị eso wee zachasị ebe a onye ọbụla jezi agbapụzizie mmiri nke agbapụcha ya eje gba ya ihe ndị ọcha siri etinye si na na-esikwa ya mana nke a esi na chi anaghị enweghị ha na-atị otu chukwu si kee ya ka o si edozi ahụ mere na ụfọdụ na-abụ a na-agwazi ha ugbu a na otu a mmiri si na chi a chukwu kere na ha were na ha gbara ya na mkpọ na-elezi maka na gwana gị na aka ndị ọcha dị na ekwe ekwe agwa gị na ụmụ dị na be gị na ọ na-edozi ahụ ụmụ mmiri na-agbapụta n'okwute na ndị gboo na-eje ya gee ya ọmụ na-echekwa ya oge ụfọdụ etie mmọnwụ na-eche mmiri ka mmiri ghara imebi ka ndị mmadụ ghara ije mebi ya a na-agbapụta na anwụ ya ụfọdụ emebisiana ya wee si na ọba alụsị ka a na-ekpere na a na-azacha mmiri anyị na-aṅụ bụ alụsị na-edobe ya ọcha bụ alụsị mana ndị dị ebe a ga-eje n'ụlọ ahụ alụrụ na-eji azacha ụlọ ebe ha nọ na-akwụ aka o wee bụrụ ndị baịs na mpa uche ewee ndị apara uche ha ị na-agwa ha maka be maka a ga-esi wee jiri be anyị wee jiri ihe anyị were wee kpọrọ ihe ha na-ekwu ọzọ sị gị hapụ ihe ha ọ na-ewute ha ewe ndị ọ na-agbawa obi maka na. anyị na-ekwu jiri omenala anyị agba nganga akpa nganga anyị na-ekwu ọ na-ewute ha ihe ewutena gị nwanna ọkwa na anyị ka o kwesịrị iwute maka na ị nọrọ na be nna anyị ha na ana nna anyị na-akọ nna anyị ha ọnụ gbaa uwe gị bụrụ ohu wee hapụ afa nna gị hapụ afa nne gị hapụ afa iji e mara gị na asụsụ gị wee bụrụ nke ndị ọcha ka ị nọ na be anyị wee na-efe anyị enweghị iwe ọ bụzịrị na anyị na-echeta nke anyị na-ewe iwe o lekwala gị di anyị maka na anyị na-ekwusi nke anyị ka ị na-ewe iwe gị i wee sizie m na m ga-anọ be nna anyị efurugo onye nọ be ya nọ mkpụrụ ihe ọ dị mma na m ga-anọzi na obodo nke m na-anara nke isi na mbọ ọzọ zite ka e wee sị na m mụwara ahịa ma ọ na m fụkwa ụzọ ọ bụrụ gị eziokwu anyị wa bụ ụzọ fụ ụzọ gboo gboo ndị be anyị bụ ụzọ fụ ụzọ gboo gboo ọ maka na ndị a jere eje wee bịa wee fụ ịdaba anyị achọba ụzọ dị iche iche gịwa wee sonyere ha aka wee na-ele ha wee na-eke ndị isi ojii eke ha agbụ dịka ohu hapụ afọ ahụ ị na asa zaba afọ igbo hapụ ebe ahụ ị na-eje ọ bụrụ na ịbụ ọka mmụta ijego mmụta ka ha si enyocha nke ha na-achọ mee nchọpụta na be ha bịa jiri ihe dị na be anyị mebe nchọpụta ka anyị rụpụta ihe dị mma anyị na-alụ ọrụ ọma na-alụpụta ihe dị mma na aba anyị were ụmụ ihe dị iche iche a na-alụ na Anambra ọ bụ amamihe ndị Igbo ije na mm, Ebonyi ana ebonyi dị mma nke ukwuu e nwere ihe mmemme isi na ana na-agbapụta a ga-abịa enyochasịa ya ga-eji ya wee na-alụ karịrị akarị n'izu ụka gara aga ịgwa gị ofu dịka nnu okwute eji alụ ụlọ ajọ ụlọ dị ya enugwu ebe a ihe ihe dị na enugwu karịrị ije n'imo ije na-abịa ebe niile ala igbo ihe ma ihe ọmachukwu jike ndị igbo karịrị akarị ọ bụ na ịbụ akụ ije kwado ndị niile bụ ndị mmụta ndị na-eme nchọpụta na eji enyochasị ụmụ ihe a niile ịma na ada m ekwuta maka okwu ndị eze maka na ụfọdụ n'ime ha amaghị ọrụ ha ihe ejite ya bụ inyochasị ihe dị n'omenala ka eze echekwa ụfọdụ n'ime ha amaghị efu bụ omenala ụfọdụ a na-esi na asị m kwube maka ha kedu nke na-aza afọ igbo n'ime ha maka na ha ama ọ bụrụ na ha ama ihe eji hibe ha maka ọdịnala ka a na-enyocha kpọọ ụmụaka isi na-anụ ọkụ ndị kwere na omenala kwalitebe omenala ya chọba ihe niile chineke ji kechaa na ndị na be ha chineke ji jee na ha mma na ihe chineke ji ma na ya ọ dị ya na-emepụta ya ọ na-adị mma ijiri na-enyere ndụ aka ndị ọcha bịa ha fụ na ya dị mma a na-akwụ ụgwọ wee na-agba anyị nkiri dịka isi agba ụgwọ akwụ ụgwọ wee na-eji agba be ha nkiri na-agba ka ha ji efe chukwu nke ha mana chukwu anyị ka mma ịgwa gị eziokwu ka anyị n'umi anya na jiri ihe dị na baịbụl wee kpọrọ ihe ọ bụ ya bụ isiokwu m n'ụbọchị nke taa abụ m Chizie Ani wee na-asị bikonu n'ugbo anyị dị ndụ ka anyị ga-eme ihe a ka anyị jaba n'onwe anyị mana na chineke kere anyị nke ukwuu kee anyị ọfụma eziokwu ka anyị na-ekwu ebe a ọ bụ ebe a ka anyị na-atọpụ ndị ekere agbụ n'ime mmụọ agbụọ wee na-agwa gị eziokwu n'agbanyeghị ka ọ bụ na ewute gị maka na eziokwu na-afụ ụfụ na-agba mme mana ọ bụ eziokwu ka anyị ga na-ekwu o wute gị chegharịa ọ bụrụ na iso na ndị kpojere ụmụaka maọbụ ndị gwụrụ akwụkwọ na gboo ọ na-abụ nwata sụọ asụsụ ube ya n'ụlọ akwụkwọ a na etinye ihe ị mara na ọbụ ebe aha ka nsogbu si wee pụta na-abịaghị ịkụziri gị ihe ọzọ na ọ ka e wee mụta ka eke ego ohu mara ka ha si ebi ka ị wee na-aghọta ha gị kwụrụ ịkwụrụ ka ị ghara ichetazi ihe chineke debere na be unu chineke ji kee gị ka ị ghara icheta onye chineke nyere gị ụfọdụ bụ ndị na-anaghị asụ asụsụ igbo na be obodo na be ha ịsụọ ya sị na ị na-agọ mmụọ ijiri aka chineke jiri gị e sachasịa ya wee na-eri nri imee ka onye ọcha ka onye agbatara n'ohu asị na ịmaghị ihe ị na-eme na ị na-ezuzu ezuzu ọ bụrụ na ịsụ bekee asị na ịma ihe hei mana ndị macha ihe ndị niile ma ihe bụ ndị na-emepụta ihe dị iche iche jee chọọ ihe niile na mmere ndị niile ọ bụgoro na ebe ahụ eji ezeta ihe a ịfụ na ndị niile bụ ndị were otu chukwu si ke ha wee mepụtacha ihe ha mepụtara je jụọ ndị rụpụtagharịrị ụmụ ihe niile a ọ bụ ndị gwugitere anọgide n'ebe a ha na-agụ ya fụ na ihe a na-akọ na-ewe ihe ọzọ chineke ji kpọọ ha ha chọrọ ụzọ akara aka ha njiji aka ha chọrọ akara aka ha na ọ bụ ha bụ ndị bụ ide mana ụfọdụ bụ bekee ka a na-asụ asị ya bekee ụfọdụ na-eji amụ bekee anyị were ka anyị si eme na be anyị a na-eme ya ọ dịrị anyị mma ọ ya ka anyị na-ekwu otu chukwu si ke anyị ka anyị ji akpa nganga ka anyị were ihe chineke kere n'ala anyị wee kpọrọ ihe ka otu chukwu si ke anyị ka anyị too ya wee jiri ya wee kpọrọ ihe na ndị a were ihe ọzọ ha bụ n'obi ndị anyị na-efe were ihe ọzọ ha bụ n'obi ọ bụghị eziokwu onye gwara gị na ị gaghị eme okpukperechi anyị ọ bụrụ ile ha ha wa na-eso anyị na-ekpe ekperechi anyị ka anyị si ekpere nke ha onye gwara gị na ị gaghị emenwu ya na iri ụmụnye obi wetutu obi gị wee mebe nchọpụta ọ na-adị ile wee na-aga onye gwara gị na ị gaghị enyochasị ụmụ ihe niile anyị na-eme dịka ndị nna nna ji nyochasịa wee were ya wee na-aga n'ihu tupu onye ọbụla wee hapụ ya ụfọdụ ndị ọgbara ọfụ wee were ya ugbu a wee mebezie kpaba ego n'ụzọ na-ezighị ezi wee mebe alụ dị iche iche ụfọdụ bụ ihe zokpụziri n'ime ya maka na ndị nna akụzi ha ọfụma wee jizi ya na-eme alụ dị iche iche ewee sị na omenala adịghị mma ọ bụghị eziokwu alụ dị iche na omenala omenala Igbo bụ omenala udo omenala na-achọghị ịkpọfe ọbara omenala na-atụ egwu Chineke omenala dị nsọ ọ bụ ya ka anyị si ebi ndụ ọ bụ ihe ọbụla gbasara chineke otu ihe ọbụla gbasara chukwu okike chukwu ukwu na ka o si kee ya ka anyị si ebi ihe niile bụ osinachi ka anyị ji ebi ndụ anyị cheta ụfọdụ wee ike ya ama na ihe niile chukwu kere n'ụwa na o nyere ndị igbo amamihe a jiri ya wee na-eme ihe ị mana ewe ihe a na-akpọ agbụgba mbụdebe anyị na-akpọ mbubo anyị ji ekwu mmiri na-eji eme efere na-eji eme ihe dị iche iche ndị ọcha wee nechaa ya ya wee bịazie kpụọ nke ha ọ bụ plastik maka na ewe ụdị a ọ naghị eto na be ha onwe ha ya ihe niile chukwu nyere agha anyị nechara ya wee ijidezi agbụrụ ugbu a ụfọdụ echi asị na akọ nsị na na-aga ihe a ụfọdụ a na-akụzikwa na agbụgbawa ị ma na aja be anyị ka eji kpụọ ite iwe ya mmiri ojuo ya ọfụma ị na-aṅụ ya ọ na-adị mma ndị nyochakwara na enyochakwara sị na ụdị mmiri a tinyere ebe a na ọ na-adị mma nke ukwuu maka na o si na chi ọ na-eju oyi mmiri ite aja ee ime niile dị na chi ka eji bido ewe ihe a na-akpọ agọ ihe a na-esi na mmiri dịka azụ a kpachasịa ya akpawa ya ejiri ya mee ngaji ejikwa gị na ndị be anyị ma ihe nke ukwuu ụmụ ihe dịka akpakoro na ụmụ ihe a niile okpokoro ya ejiche eme ihe dị iche iche ma okpokoro eji n'oge ahụ ịmụ ihe a niile eji eme ihe a m asị gị na ihe ọbụla si na chi ihe anyị chọrọ chukwu nyechara ya ndị nna anyị wee jiri eme nchọpụta ihe na-aga nke ọma a sị na anyị soro usoro ahụ dịka anyị si mesịa wee chọpụta na anyị kwesịrị ị na-akpụ ụzụ na-egwupụta ihe anya na-akpụ ụzụ na be anyị mebezie igwe wee kpụgbazia ngaji na ihe ndị ọzọ ọ bụrụ na anyị soro ya ugbu a enweghị ihe anyị na-ama alụ mana anyị rụrụ ya n'oge ahịa nụ ọ na ịmaghị na anyị rụrụ ogbunigwe ọ bụ na na anyị lụrụ ka esi igwe eji esi mmanụ agbidi ịmaghị na anyị lụrụ ya ọ bụrụ na anyị soro usoro ahụ ugbu a na-asapụghị ndị ụfọdụ isi ụmụaka jezie na-akwa nka na ụlọ akwụkwọ akwazia nka lụtazi ife ọma kama a ga-akwalite nwata nye ya nwata enweghị onye ga-atụpụrụ ya ọnụ ihe ụmụaka ụfọdụ na-alụ n'ụlọ akwụkwọ gboo ma ugbu a ọ bụrụ na a na-elebara ya anya ịgwa gị eziokwu obodo anyị abụ bịa lelee mana nwata weta ya maka ndọrọndọrọ ndị ndọrọ agwa m na ihe ọzọ ejike agbụ bụ ndọrọndọrọ ndọrọndọrọ asị gị na ihe a onye ọcha na-eche onye ọcha ka onye ọcha bịa bịa onye ọcha si ya na ọ dịghị mma enwe onye ga maka na ụbụrụ ọkwa na ezigbo ụbụrụ dịzi ụfọdụ n'isi ihe ọbụla a na-eme a na-eche ka ha bịa ndị ka a ga asị gị na ha ka gị mma ha na-afụta gị e, e, a ga-abịa ka a ya na ọgịwa mere ndị Madagascar wetara nke ha ọ na-apịa ha arụ ikwuchi ike wee ya aka ọgụrụ na-ewe ebe ọ fọrọ ka ya aka ka eme ya ka ọ pụta ihe maka na a ga-asị na osi obodo ndị isi ojii iwe e ka na-efe nke ha na-efe nwanna chee ka isi efe chi ndị ọcha chee ka isi e, aza afa ndị ọcha chegharịa nata lataba ebe onye ọbụla na-anatazi obodo ya ndị China nara obodo ha jidesia beghị ike na-abịazie obodo ndị isi ojii ugbu a ala isi ojii niile ha ebiecha na ha ego na ihe na-ekwu na-achị ekwusi ike onye China mee ego ihe kpanụ ya aka ebe iji ụgwọ a na-ekwu ihe ọ dị ụzọ niile ụzọ ndọrọ ndọrọ ụzọ ekpukperechi ụzọ e, e, e, ka esi agụ omenala ụfọdụ na-eji ama omenala ndị China onye mana ụfọdụ na eje amụzi ya mana ụfọdụ ebe ụfọdụ amaghadị nna nna ha ochie enwe ndị na-amaghị nna ha ochie maọbụ nne ha ochie maọbụ ebe esi mụta nne ya ụfọdụ ejebeghị ebe ahụ ewe ụmụaka nọ tata amaghị ebe nne ha ebe esi nụta nne ha maha obodo ahụ ewe ndị na-amaghị ebe nna mụrụ nna ha si ka ha si akụkọ gbasara ewe e ndị na-amaghị ụfọdụ eze amaghị akụkọ obodo ha nke a ka bụ ụfọdụ eze amara akụkọ be ha maka na o wee ike ọ bụrụ na ọ kpatara ịga sị na ya bụ um, ihe asambodo ya mkpara ọ bụziri ya chịwara na-achị mana onye a ga-akọrọ gị akụkọ ka China si bido o wee ike kọrọ gị akụkọ ka isrel na Rome ka ha si bido na ka ha si eme na be ha ọ ya mere ndị achọrịchaza ndị isi ojii ha si he ndị ọ bụ dịkwa mmadụ keduzi ndị ndị dị otu a gịnị mere na ha adịghị enwe okwukwe n'ime ha ị ga na-eji oji chukwu kere gị bụ akpụkpọ ahụ mara mma nke ukwuu ka ị ga-anwụ tie gị otie gị na-agụli mmiri zụọ ọ dịghị mma n'ahụ oyi tụọ ọ dịghị mma n'ahụ ụfọdụ ejiri ihere na ụbụrụ na-ezughị oke wee na-eji ekpechasị ya ka ha dị ka onye ọcha kpechaa akpụkpọ ahụ ụmụ nwaanyị na-eme nke na-afịazi nke na-agbawazi obi bụ ụmụ nwoke maka na odee ute na ịkpachapụ akpụkpọ ahụ ya ka ọ dị ka onye ọcha ihe mebezie ya ọgụ ya oge ahụ cheta amụsụ ewere ka ahụ ebe ahụ ọ na-ekpocha ka ude ahụ ọ na-ete ji tapụbuzie ya ahụ ọ sị na-akọ na ya ọgwụ maọbụ na ya zụta n'ihe o wee ike ọ na obodo ewere ka obere ogwu ji kpọpụọ ya na ahụ bụ na ahụ degolede akpụkpọ ahụ degolede ogwu metụ ya na ya ọ na-ana maka na ịma na ogwu metụ ewezi akwụkwọ agha ọzọ ga-egbochi ya osi ebe a lebezia ọsị na ya zụta n'ihe obodo ndị obodo ọ gaghị ama na ọ ihe aka ya metara na ọ ya metara ya ihe anyị na-ekwu bụ ka ị natawa ka i jiri be gị wee kpọrọ ihe na chukwu kere anyị ọfụma ala igbo anyị na-ekwuchi ike anyị ji anya isi ya ewutela gị nwanne anyị ga na-ekwu ya wee ruo echi na-eto ala igbo na-eto chukwu kere igbo na-agọ mmụọ ka anyị si agọ mmụọ na be anyị ga-abịa gọba ya gbazie ya soro mebe ya ego mmụta ka esi ka ha si mee nchọpụta na be ị bịa anyị were ihe niile ya ga-eji mee nchọpụta na be anyị ka a chọpụtaba anya ọzọ dịka ibe ya ka anyị chịba obodo ka anyị si akwụsị ịchị obodo udo wee zuo oke udo wee zuo oke nwaanyị were ọrụ ya nwoke were ọrụ ya ịpụta ije mụta omenala ndị mba ọzọ kpodoro nke ishi n'ala ịbịasa ya na nkwube ha kwesịrị iyere anyị nri ebe na ndị nna nna anyị debere ihe ụmụ nwaanyị kwesịrị ime zụọrọ anyị ụmụaka ya na ụmụaka na-eto ọ bụghị mụọ nwa ofu ọnwa ikuru eje kwụsị na ofu ebe a na-apịrị mmiri ihe a na-amaghị na-agbanye nwa n'ọnụ nwata ozizi ọjụbazie nne ụfọdụ esizi ebe a na-emetọ nwa ọ bụghị otu a ka anyị si azụ ọ bụghị omenala anyị ụmụ nwaanyị anyị na-anọ nekọta ụmụaka ya nna na-anata nna ewezi ugwu asị na nna nwata mee ihe asị nna na-abata nwata akụja maka na dike na-abata nna nna nwere ọlụ ya nwaanyị wee ọlụ ya ugbu a adịghịzi ya ị na-azọ nke nwoke na-azọ nke nwaanyị ị ga-ebi n'elu biri na ọ bụrụ ya mere nyaramịya ji juzi n'obodo anyị ugbu a alụkarịzie nwata ewerezi nsọpụrụ n'ebe ụfọdụ adịghị amazikwado onye bụ nne ya maka na oge a mụrụ ya na nwantị ka a kpọrọ nwata jee kpọta n'ofu ebe tupu ọ na-afụ nne o wee ike ọ bụrụ na mgbede n'abalị ka ahụ emerịta ụtụ ga-aga wee bịa ewere ka ihe si ma ọsị mgba nwa ya nke nke ọzọ ka ọ na-etolite na-abụ m dịka ọ na-ebicha ikwu okwu akpọrọ ya kpọje n'ụlọ akwụkwọ jedebe ya ebe ahụ na-eje afụzi ya o wee ka ọ bụ ọwa na-abụ ma ọ bụ ofu ọnwa ejefu ya a na-atụziri aka na ọkpụ ya bụ nna gị na ya bụ nne gị ha alụ ọ bụghị omenala anyị nwanne ọ bụghị izetazi pụta isi anyị were ka esi ịgwa gị nke bụ eziokwu ewere ndị kachasị akwanyere ụmụ nwaanyị ha ugwu ọ bụ ndị Igbo anyị ejighị ụmụ nwaanyị ahụ isi ọ bụ na ị maghị na nwoke nwere ike iwe sọsọ ofu uwe mana nwaanyị a ga na ebu ọ na-edobe ya ọ jighị nwaanyị egwu egwu ọ jighị ezinụlọ ya egwu egwu nwoke igbo bụ igbo ejighị ezinụlọ ya egwu egwu mana ugbu a anaghị amazi onye bụ nwoke onye na-abụ isi na ezinụlọ amaghịzi onye bụ ọdụdụ amaghị onye ọbụla na-azọkọta ikwu asị gị na ọ dịghị n'iwu ndị ọcha hei gịnị na-eme anyị anyị ga na-ekwu ya eziokwu na-afụ ụfụ mana anyị ga na-ekwu ya nwanne nke anyị ka anyị na-azọ ọkwa ka ọ dịrị anyị mma 09097711009 maọbụ 09023111009 ya bụ efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu maọbụ efu iteghete efu abụọ atọ otu otu otu efu efu na itoolu bụ akara ekwentị ga-eji wee tinye ọnụ gịnị mere na eji ihe chukwu kere n'ala anyị wee kpọrọ ihe gwa m afọ gị na ebe iche akpọ nwanne dịkwara gị nwanne dịkwara gị ndị ka ime olisa gaa n'elu nwanne m gaa n'elu olisa dịka okwu na iwenegara amaka mana nwere ihe otu e chọrọ ịgwa n'chibdara otu nwaanyị esi obodo ya n'ofe obodo ọzọ ọmụcha anụ ihe rụrụ ọmụrụ ma nweta ha nwere olu ka nwaanyị nwụọrọ nwaanyị na ebe nwaanyị si owee bụ na ha ese wee ese ihe a na-agwa na bụ nke dịrị mbọsị ọ nke ha n'aka nke a gaa o nwere ofu ihe na-emekwa na anyị Igbo anya mmadụ na ọkata ọgbanwe aha zaba aha ọzọ ọ bụrụ ije n'akwụkwọ nsọ n'akwụkwọ Proverbs okwu wee sị ndị ọbụla ndị okenye dobere ndị nna nna dobere mmadụ anwa na anwa abịa aka kụzi ọbụla ndị okenye dobere si ewepụkwana ya mana tata ndị be na-aza nwa eke nwa afọ nwa nkwọ nwa oye mana ụfọdụ na-etolite ha agbanwe nyaba aha babadị aha ọzọ eleghị anya mgbe o tere aka onwe ihe meberenụ a na-ajụ ihe na-eme aga mana onye ahụ mgbe ihe na-enye ya mgbe ụfọdụ ụfọdụ ndị ụka ndị na asọ nkwụ ọtụrụ nkwụ mere nke a na o mere nke ọzọ adị ebe a na-agba nkwụ nwaanyị ọtụrụ anya achọ nkwụ ọcha ma ọ bụ biya na ọsọsọ mineral ọ bụghị ezigbo ihe ka ọ bụ ọ dịbụ n'akwụkwọ nsọ ọ dị n'akwụkwọ provab maka mmanya ọ dị deuteronomy maka mmanya ijizụla na akwụkwọ serak ebe a ka o tera na etera uwe nsị kedudu ka ọ ka ala ede na ọ bụ nọ chineke ka nkwụ ka a na-aṅụ ya na chineke kere nkwụ ka ọ na-enye ndị mmadụ obi aṅụrị ọ naghị enwe n'ụzọ kwesịrị ekwesị ndị mmadụ onye ọbụla mgbe anyị na omenala omenala maka ịma ihe ndị bunu na-eme bụ ezigbo ihe bụ omenala soro ha mebie ọ ga-adị onye ọbụla mma olisa ọ ga-adịrị na mma olisa daalụ daalụ nwanne m daalụ daalụ afọ gị na-eme isi akpọ odogwu ọkịja odogwu odogwu odogwu na um, nke bụ eziokwu bụ na nke abụọ na-eme nwanne anyị nwoke a na-akpara azụ dị n'azụ ọzọ ọ dịkwa mma ọ na mụnwa na onwe m sef ka na-atụle uche ihe gbasara akwụkwọ nsọ ahụ maka mụnwa mana mmadụ ibe m degasị ihe niile asị n'ọchịchị udo gị ihe chineke ahụ si na okwu ya na-eme mgbanwe nke si nakọta enweghị ife a na-akpọ old testament na new testament ọ mmadụ dere ya nwanne m mmadụ ndị mmadụ dere omenala be ha tinye ya n'akwụkwọ maka ndị igbo nwegasị ibe ha na-atọ ndị ọcha ahụ nwekwa ibe ha na-azọ ka anyị degasịla nke anyị nwa na-azụkwa n'akwụkwọ nke anyị ka ọ bụrụ akwụkwọ nsọ nke anyị ọkịja ihe o ji ewute bụ na ihe a bụ ihe kwesịrị ndị eze a tinyere ije na be eze na-afụ anaghị edekọnata ihe gbasara obodo iwu obodo na ihe ndị ọzọ mana ọ bụghị ihe a ka ha na-alụ anyị enweghịzi ndị eze nke ndị tinyere ha ndị ndọrọ ndọrọ nke afọ ha na-aza ha na-aza afọ igbo ha na-atụ egwu maka nsọ ala igbo ibe a na-eme ife dị ha mma ọ bụ ka ndị igbo rụọ ọrụ ka otu ala dị n'isi ole si igbo oriz na nnewu ji igwe nna anyị n'ala igbo na eziokwu ihe m na-ekwu bụ na anyị dị mma ibe akwa nke anyị ka anyị na-erube isi n'akwa nke anyị dere na ife ndị ọcha mere anyị ebuka chizi ibe a na-ewute otu o si ewute m ndị afọdụ anyị n'anya ịkpụ n'ọrịa pụtara ha si n'ife ọrịa egbu n'afrịka buru ibu etina chi anyị na ha ofu chi anyị na ha bụrụ ofu Daalụ, daalụ, daalụ. 09097711009 ma ọ bụ 090 231111009 bụ akara ekwentị ị ga-eji wee tinye ọnụ gwa m afa gị na-ebe iche akpọ Hello, Chiziani. Good evening, sir. Nwa bụ eze ekene gị ndị ka imel. Ọ dị mma ọwụ ọwụ nwanne gị nwoke aja ị na-aza anị mụ na onwe m na-aza aja. E, echekwa m na ọwa bụ eze ewere iwe aja nwanne m. Ee, aja anị aja anị. daalụ nwanne ndị ebi ncha akpọ m eji m 90 mil akpọ ịma afọ mbụ abalị mbụ abalị asaa gara aga ikwutere okwu maka ihe ndị na-ana anyị eji emepụta ihe ntarata n'izu ụka agba gị maka otu echukwa ewere ihe ndị na-ana ndị na-ana Igbo aba ana m ekene gị Chizzy ịbụ ezigbo nwaafọ Igbo so ihe niile ndị na-ala anyị dịka mma iwo na-emepụta ihe ugbua a abụ m onye uburu ana m bụ ndị uburu niile nweta ihe mmiri ndị iche iche eji ewepụta ihe E, e, nwanne m nwoke ihe ọzọ eji mara uburu ịmara ewe ihe eji osisi eji alụ ụlọ na gboo aka ji alụ ụlọ na be nna nna ji alụ ụlọ osisi uburu ahụ e, osisi ahụ mkpu ada ata ya ọ na-adị digide digide digide digide gịnị meziri uburu osisi uburu a ihe niile a emana emetere ndị asụnọ ndị mba ọzọ mbụ koria na japan metere bịa na mmiri nnu ndị n'uburu anyị nwa mbụ ndị yut nọ n'uburu so na ihe ama mme ha pitere ma taịmbọọdụ na anyị unu ahụ anyị si ya na ha ma na-ebu ihe ndị na anụ uburu na-ebuje na mba nke ha jee na-alụta ya bụ nnu anyị ete na ama mme ya Chukwu okike nkele gọvanọ anyị mbụ David omahi dabaturu onye aka sị na nke ahụ ama mmemme ana m ekele gị Chiziani jisi ike na mba ị na-agba onye nwere ntị ya nọrọ were ihe ndị na anya Igbo were mmefu ihe ọ ga-abara anyị uru anụ anyị ga-adị mma karịa obodo ndị ọcha ahụ Chukwu okwu ya anyị na-achọ dị ka ha okpukperechi a ekwugo data onwego ofu onye okpukperechi nsịrị m na atụm ọ ọbụ na ọ bụghị echichi nke echiri ya n'ụlọ nzukọ ha na ya aka abụ ezigbo nwafọ igbo ma ujichi ike na omenala igbo nke m na-eme na esokwe ejekwa eme omenala okpukperechi ya nsị a na-ebughọ nwafọ igbo ana <laughs> nna gị pụta na okpukperechi na-akpara unu isi aja nwanne m nwoke ịtakwa aja nwanne m nwoke ịtakwara ụtọ ụfọdụ na-awụ iyi mana a na-edu ha n'ihe ha na-agba ndụ tupu eyi ha echi ha echichi ahụ ya mere na ụfọdụ agaghị apụtazi mana ha ma nke bụ eziokwu ihe ndị na okpukperechi mba chineke meela anyị ebere daalụ aja daalụ daalụ daalụ ihe ị ga-eji ma na afụ gị n'anya bụ oge a sịrị gị na amụgharịrị gị ọzọ ị kpọrọ nwa gị ọ na-abụ achọghị ide nwa mmanụ n'ihu na be anyị oge a na-apụta nwa gwụọ nwa afa mara ka nwa si bịa ụwa maka na anyị kwere na nwa na-anụ ụwa nna a na-anụ ụwa anọ mara ụdị afọ a ga eyi ya ka ghara eh, ka agbụrụ agbụrụ wee na-aga ị bụrụ nwa gị jee n'ofu mgbe onye ọkwa onye isi ojii ibe gị ọsị gị mba na a ga-amụgharị ya ọzọ o wee ike o jebeghị na mba ndị ọcha ebe a na-aza afa ọ sị gị na ị ga-etufu afa nna gị ihe ọbụla gbasara agbụrụ gị na ị ga-etufu ya ah, ejide eziokwu mụgharịa baa gị na mmiri gbanwee afa gị gbanwee agbụrụ gị i wee sị na afụrụ gị n'anya na onye afụrụ gị n'anya kedu ebe ụbụrụ ndị ụfọdụ dị gwa m afa gị na ebe ishi akpọ biko gwa afa gị na ebe ishi akpọ eze ọ ga-adịrị gị na mma nwanne gị gaa n'ihu udo dịrị gị na program nke ị na-emere anyị bụ daalụ daalụ ebe ọ na ebe m na-ekwu na-eti ọnụ bụ ihe gbatalụ chief na ka m si wee ghọta ka chiwedị bụ na mgbe ndị ọcha bịara na ha si na onwe ndị nga ahụ ha chief maka ama m na chief abụ ha chief English ọ bụrụ asụsụ agba anyị nwanne m nwoke ọ bụrụ asụsụ Igbo so oge ụfọdụ ahụ pụtara ndị agha ahụ pụtara kpọgha chief bụ ndị na-ejide ana ụmụnne ha ụtụ aha bụ ndị na-eje ana ụmụnne m ụtụ kpatalụ ọ bụrụ na ị gaa na ha etere n'ọụ ndị ahụ bụ ihe mere ụmụ nwaanyị anyị ji wee mee nwanyị ọzọ ha merụ na aba gbaa ụmụ ụtụ a na-atụcha anakọta eke ụmụ nwaanyị ụtụ n'ime ime ime ime obodo ndị mgbe mebite tata ọkwa ofu ndị chifu a ka anyị na-anya n'ala Igbo niile ịdị atụ chifu nka eze nka eze nka eze nka ịbịa ebe m si kịta ndị na-eje anya na-akpọcha chif ọkwa ụfụ ndị ahụ ụfọdụ n'ime ha dị Lagos ụfọdụ n'ime ha dị obodo iwu ụfọdụ n'ime ha dị nka a na-eme ọ bụrụ na ụtọ nke ego na ọ bụrụ ndị ka ndị ogo si wee mee ya nke ka mmadụ ga-eji na-achị obodo ọ nọ na Lagos ọ nọ na Lagos ndị ndị ndị okwu ogologo ndị nke na-achị nama weta nke ha wetere ewejerie ma ọ bụ ewujere ndị ndị ndị otie ndị anọ n'ebe ahụ a na-egbusi ụmụnne ha anọ n'ebe ahụ nke ndebelụ e na ya ga-esi mee ka ime ndị ọ na-achị ga-esi ọ ihe ọ maka a ga-esi ewepụta nke a ga-erigolu ngwa daalụ daalụ nwanne ọ bụ okwu ndị ahụ na mkpọtụ nke ọgwa ha maka anyị na ya onye niile mejisie hmm, omenala adọrọzi ka sebe uh, program atọka daalụ daalụ daalụ nwanne m daalụ daalụ ihe niile anyị agaghị ekwuchi ya taa mana ihe anyị nọ ebe anyị mee bụ ịkpa nganga anyị na-ekwu jiri omenala anyị akpa nganga kube nke anyị ka anyị jiri nke anyị wee kpọrọ ihe ọ bụrụ na ijiri nke gị kpọọ kpọrọ ihe ị mara na ala Igbo mara mma nke ukwuu ee ndị anyị na-efe nke ha ọ baara ha mana enweghị ka ị ga-esi megide nwa eyi gị nwaanyị ọ na-abụghị gị mụrụ ka ọ kpọọ gị na ọ kpọọ gị na ọ ihe ka ọ na-akapụ gị ka anyị kpọọ nke a ihe ndị nke a ji bịara ile ahịa onye mara ihe ga-aba uru n'ala anyị ka anyị wee chọpụtaba ihe Chineke ji gọzie anyị ka anyị wee were ya ma ebube ihe jaba na anyị mma ọ bụ ya ka mma ihe anyị na-ekwu bụ ndị niile asara isi na tabanụ ka anyị kwufere kwalitebe na omenala anyị ka o wee dịrị nwoke ma dịrị nwaanyị mma ọ ọbaghị uru na anyị nọ na anaba anyị na-ebi ka ndị mba ọzọ nkwụdịbe anyị ga-eyeriri anyị nri nkwụdịbe mba ndị ọzọ yere ha nri ee nwa mma emegide na nwa mmadụ ma nwa mmadụ emegide na nwa mma ya ka anyị na-ekwu izu ụka ọzọ na nke bụ eziokwu ya anyị na-ata ezi ọnụ oge anyị wee ohere wee tinye ọnụ mana ihe anyị na-ekwu bụ natawa na omenala anyị mara mma nke ukwuu jiri anya bụ isi jiri anya bụ isi chineke kechara ihe niile o kere kee ala igbo ka ihe ọma niile anyị ga-eji ebi ndụ ọma bite ndụ aka na n'ala Igbo ka anyị jiri na yaba n'isi abụ m Chizzy Ani ọ ga-adịrịrị ndị Igbo niile mma maka na mburuputa ụwa anyị mara mma nke ukwuu